agaziere ụnụ ọha na eze ndị igbo onye ukwu na onye nta onye nọ ebe ọbụla ọ na-anọ a na-asị ihe ọma gịnị mekwara unu ọ bụ odozi akụchinyere na eke ogbonna ka a na-eto nọ na ihe mmemme igbo eku na ụbọchị nke taata wee na-asị unu kedu ka unu dị agaziere unu ndị ọma ibe m ndị nwunye dị ndị ụmụada <laughs> alụtara je n'otu unu dị o branch niile dị iche iche n'otu unu dị kedu ihe m na-eleba anya n'ụbọchị nketa ada bụ gịnị ọgọst mitin unu ọnwa ọgọst bụ ọnwa gịnị ọnwa ọgbakọ ụmụ nwaanyị ọnwa eji mara ụmụ na mpaghara ọbụla ị na-anọ ana m alụ ọgọst mitin ana m alụ ọgọst mitin ebe niile na-akwụ gịrịgịrị onye na-asị gịnị bụ na ọgọst mitin a anyị na mkpụrụ ụra ọgọst mitin bụkwanụ mgbe ụmụ nwanyị niile ma ndị nọ n'ije ndị nọ mba ofesi ndị na-ebe dị iche iche na-alọta n'ala igbo bụ ebe ha si wee pụ wee nwee gịnị nnọkọ kedu ihe kwa eme ya ebe a na-anọ wee leba anya ka ha ga-eme gịnị ka ala dị ha mee gịnị dị mma ka obodo ha si pụta mee gịnị dị mma ọ bụkwa na ya bụ ọgọst mitin mana ụfọdụ ndị na-aghọtaghị ya ha ga-asị gịnị bụ ọgọst mitin oge a ka a na-ahazi ihe dị iche iche n'obodo ma n'ụlọ ụka a na-ahazi nke CW ọkwa ụmụ nwanyị hazie nke branches e wee sị kedu ka a ga-eme branch na branch a kedu ka a ga-esi ke ka a ga-esi nweta mmepe n'obodo atụmatụ dị iche iche apụtazie eleba ya anya wee gịnị si otu a ka a ga-esi mee ka ihe gaa ọfụma ọgọst mitin abụkwa mgbe ụmụ nwaanyị na-eji alọta n'ụlọ wee nọịkwa anụ nne di ha ndị nke apụ n'ụlọ wee marakwanụ ndị nwunye di ha ụfọdụ ndị alụtara na mba nwere ike ha alarubeghị ụlọ kemgbe alụ ha mana oge ọgọst mitin ahụ gịnị ma a ga-eji abata ha na ndị ezinụlọ ha nọkọ rikọ zakụọ ama bọkọkwa n'ama tụkwa na ụtụ a na-atụ gịnị na nwunye di marakwa na onye gịnị ya na ibe nwunye di ọ nụkwa enye aka ha leruo anya n'ụlọ ha ụlọ nke agbachiri kemgbe wee zachasịa bụchasịa ebe niile wee mekọrịta nwekọrịta ọṅụ matakwa ndị nwunye di ha bi na gịnị branchi ndị ọzọ ọkwa ihe ekwe eme ọgọst mitin ọgọst mitin ihe mpakọ ọwụghị ihe a na-eme makwa ndị anyị bụ ọgọst mitin ihe gịnị ihe ahụbeghị mbụ ma ihe a ga-eji egbuli mmadụ ọgọst mitin ọnọdụ ụmụ nwaanyị dị otu obi jee ịhụnanya na-asị kee ka anyị ga-ezi emezi ala ịdị ya dị mma ọ gwụkwara mana ọ na-eti n'ime ụlọ esi na nke ezinụlọ ahazie mgbe ahụ onye ọbụla lọkọrịtara ahazie ka ọ ga-esi gaa tụgasị ụtụ ndị be mmadụ nwụrahara ahụike ike gagasịa ga letesịa ndị na-ahụ na-adịghị ndị okenye were zaa ma ọ dịkwara mkpa na ala ọgọst mitin a na-aza ma bọchasịa ya ebe a gịnị unu si abata ọkwara ya wụ gịnị ọgọst mitin ọ bụrụ na a na-eme ya na anyị na-atụ aka ya makwa ndị abụ ọ bụ oge ịhụnanya oge nnọkọta oge nchịkọta oge amara nwanne ụfọdụ ewerekwanụ leta ibe ha ndị na-ahụbeghị kemgbe ị na-akpọ n'ekwentị gị hụkwara ha n'anya weta ịkwa n'ọnụ enwere echiche ọma igwe iwepụtazi gịnị otu a ka a ga emekwa ya ka gịnị ka obodo a gaa n'ihu ọ bụkwa ihe ndị a bụ gịnị oge ọsụ mitin ya kpatakwa na eji eji ejiji wee na-aga ya unu lee anya ejiji a m ji ugbu a wee ejiji nke gịnị oge ọsụ mitin ndị nke anyị <laughs> apa amanatọ women wing Lagos branch kedu ihe eji na-eji ejiji wee na-aga ya otu e, aga ejiji a na-eji yunifọm ọkwa gịnị ka e wee gbatuo gịnị ịmakwa ndị anyị bụ ndị ga-ebuli agụga elu mgbe onye ọbụla nọ n'otu akwa anyị niile awụrụkwara gịnị ofu otu ọbụla ọha gị iwere nwa akwa gị aha maọbụ nke ukwu maọbụ nke ntị ịpịacha ya yi ha niile gịnị ofu iweta nke tii n'elu ya tiiga nke ọbụla aka na ogige ịnya ịga a gaghị asị gị ị ga-eme nke ị ga-eyi goolu maọbụ nke ọzọ nwa ụlọ ahụ ọ dị sachaa ya mmiri kwazie onwe gị hazie pụta nwere obi aṅụrị tee ịga ọnụ na ihe a ga-emezi ezinụlọ leta nne di gị saa ya ahụ were ori okuma ihe agara ya ebe ukwu na-egbu ya bụ na adị nri site <laughs> site na nri bụ ihe nne di gị ahụ adị nwunye dị ndị nke ọzọ ahụ nọ n'ụlọ gbatara ha ihe ahịa gotere ha ihe ma ịlọwa lọwa sa ngwa were nke were na akwa ntinye gịrị were ncha ntichasị akwa ụnụ mkpana ya ihe eji eme ya onye obiọma ndị anọ n'ụlọ na obiọma na-emekwe ha na ndị gịnị ndị agbụrụ ọdịnala okwute ha ha na-ewerekwa ihe ọbụla ha ji wee gịnị wee nye ya abịa mechaa ọgbakọ niile ahazicha ebute ọtụtụ ihe eji eme gịnị mmepe ọ na-ebute mmepe n'obodo maka mmadụ gịnị agaghị agba isi n'elu onye nọwa ebe ọ nọ nọ gị larukwe n'ụlọ gịnị mana ebe isi le maka a sị lara ụlọ ụlọ gịnị ụlọ gwuchie ọya kpatara eji eme gịnị ọgọst mitin ndị ume na-ama bụ ume amapụchara ụlọ ọgọst na ahụghị ebe a na-ama aka kama ebe eji otu obi asị kedu ka obodo anyị ga-esi gịnị wee dị mma ana m asị ndị na-agatụbeghị mgbe ụnụ gbalịa gịnị ụnụ ga-atụkwana gị awụ ọgọst mitin ka ụnụ maa ka o si adị ana m asị unu ka ọgọst mitin nke afọ a olise bi n'igwe gọzie ndị niile gara ma ndị na-aga anụ ụnụ ga-aga lọta n'udo anyị nwere ọṅụ gịnị na-ekwu oyoyo ekele dịrị ụnụ